Ndị Igbo ibe m ekene m unu nke a bụ pati nke ife onyonyo nke mmelụ gbasara ife mele na ndị Igbo ada aga n'ilu na n'ọchịchị n'obodo Naijiria ife ji ndị Igbo n'ana. ana nji wee si nọọ oke ọchịchọ adịghị n'otu mmadụ afụlọ nwanne ya n'anya ife na-eme ndị Igbo ugbu anyị na feti na soludo ekwujọọ na o omelụ o mana ife afọ o ife si n'obi ife dị ya n'isi ọkwa n'ife dị n'isi na-emekwa ndị Igbo mma sị na ebe e nwere ndị Igbo iri na asatọ na-akpọ ụdị agwa ahụ Soludo na-akpa ụdị agwa Soludo na-akpafu ugbu a agwa nnachi gwunugbu na-agwa bụ na nwanne ha nwoke ọfụ na ọ na-aga n'ilu ụdị ka ha dọgbuo ya ha chọrọ ịfụ na nwanne ha nwoke na-aga n'ilu onye Igbo ibe ha ọ ka alụfa mma na onye ọzọ na-aga n'ilu karịa onye igbo ibefa soludo na-ewu iwe ọ na-ewutie na obi pụtalụ na-eme ife ya nwere ike ime na ndụ ya soludo ọ na-ewutie na obi pụtalụ ndị naijiria ndị ọbụla ma ndị ugwu ma ndị ndịda ma ndị etiti onye ọbụla onye ọbụla si obi obi ife soludo nwere ike imenwu na ndụ ya chịkọta naijiria ọnụ ọ ife na-ewutie ụfụ anya ntakasị obi ife abụkwa ife ndị Igbo na-eme eme onwe ha instead nwanne ha nwoke ya aga n'elu ka ha tọgburie ya a na-ekwusa obi biko nụ ka anyị na anya n'ife amalife ya eme na ọbụlọ Soludo bụ onye na-emie na ndị isi ndị Igbo niile fancha niile ifefa na-eme onye ọbụla pụtala ụnụ na achị ịga n'ilu abụlọ nọ nwanne ha si n'afọ ha si ma na ọ bụrụ nwafa fayachi ụzọ faya esi wee dọtuo onye afọ ha ya prefe na onye ọzọ galụ ma ya bụ n'onye onye igbo ibe ha tụfịa kwa solu ụdị imejọ onye awụsa pụta taa ụmụnne akwadie onye yoruba pụta taa ụmụnne akwadie ife m na-ekwukwa bụ ka m kwuo nke onye yoruba bụ ezigbo mmadụ ji akọ na uche wee chọọ ime ife ọma ndị be ha ya akwadie onye awụsa pụtakwalụ ndị be ha fụ na abalị ha uru ha ya akwado mana onye igbo ọbụla pụtalụ ndị igbo fụkwa na onye a ya abalị ha uru ndị igbo akpa nkata achọ ụzọ a ya esi ka emenie onye afọ onye nke a ya asị na ọbụrụ nwanne ya nwoke na osiro na steeti ya onye nke a ya asị na osiro na ezinụlọ ya ka ife melụ ndị igbo ji wee dị etu a biko unu ka anyị nebala onwe anyị anya ka o nwee ike ịdịla anyị na mma ọkwa nwanne anyị nwoke bụ Peter Obi pụtalụ ọ bụ na onye ọzọ pụtalụ ọ bụ na ndị dịka ọjị ụzọ kalụ ha okorocha ha ndị a niile ekwere mmadụ ha na-emebisi obodo si na ha bụ politishan for donkey years onwe ifefa fa anyị ọ bụ na ndị ahụ onwe ife ha lụ ikpeazụfa fa na-ekwu mana onye anyị ma that mmadụ ya bala anyị uru bala obodo uru bakwala afrịka uru bakwala naijiria uru bụ Peter Obi na ọ na-apụta ndị Igbo achọghị achọghị ịkwado ya ndị bụ ụzọ kwado bịa bụkwa ma ndị ugwu ma ndị yoruba sef ọ ndị yoruba ndị isi ndị yoruba pụtasị afenifere na ndị otufa ha nwapụtasị kwụrụ chem chem na-asị na Peter Obi kwesịrị ịbụ onye ndu naijiria ndị ugwu pụtakwa mana sokoto mana nasarawa mana middle belt si n'opita Obi ndị etiti pụtakwa na edo na-asị n'opita Obi mana ndị isi ndị igbo gịnị ka fa na-ekwu ọkwa emeka ihe dị ọha mepere ọnụ na-akọ iri ụbọchị a the governor of imo steeti otilishibia otilishide ndị ndị igbo ka na-eme unu ọ jụsụ ka iyi ekwu basara ekwere mmadụ ife na-eme ya tinyere onwe ya na ya o mepere ọnụ onye chukwu wepụta alụ ndị igbo ka ọ baalụ ndị igbo uru baalụ naijiria uru baalụ afrịka uru ekwere mmadụ mepee ọnụ ụbọchị ahụ o kwuchara ife afọ ọ dị semi izu ụka ahụ ka o bido nsogbu ebido o bidobekwa etu ọkwa ka ọ ya elucha ndị isi ndị igbo niile na-eme igbo alụ unu ncha niile n'ofu n'ofu unu ya ata afụfụ ife unu mere n'ihi na unu achọ ka ọ baala ụmụ mmadụ n'uru chukwu rọpụtara unu ka unu mezie obodo chukwu rọpụtara unu ka unu baa uru mana ife unu mere bụ ife ịnapụ ndị mmadụ ọ bụgodo unu obodo ọzọ na-eme etu afọ ụmụazị anọrọ na-aya aghịghọ chukwu ekeghọ ndị igbo etu afọ onye nwa mee ndị igbo na-eme ife ọjọọ maka na ndị ọzọ na-eme ndị igbo ata afụfụ karịa ndị ọzọ bikos ndị chukwu gọziri agọzi ekwesịghị ime ife dị etu afọ bikonu ndị igbo 2023 a na-abịafe elekshọn a ka e eleba ya anya ka ndị igbo chịkọta obi ọnụ ka ndị igbo chịkọta obi ọnụ ụmụ okorobịa ụmụ agbọghọbịa igbo bụdo ndị pụtalụ na-asị Obi na ịkwụghị n'azụ mana ndị a niile ji ike na ala Igbo nwere onye fa ọ ugbu a hafụzi na obodo ọzọ niile na ndị ọzọ niile na ala Igbo na naijiria ma ndị ugwu ma ndị etiti ma ndị Yoruba na fancha niile na-asọpọtụ Peter Obi onyanwa ugbuazi ka fapụta na-asị na ha na-asọpọtụ Peter Obi ifele mee unu ndị isi ndị Igbo a niile ndị si na fa bụ ndị isi ndị Igbo ifele mee unu ọkwa maazị nnamdị Kalu nọ fu ebe ni gịnị ka unu melụ gịnị ka unu melụ even some of the leaders ndị si bụ ndị Igbo gịnị ka fa na-akọgheli some of them achọghị release nnamdị Kanu ee eh? a sị na aya release ya because ama m nọọ politics ka gọọmenti na-eme but sọ ndị Igbo na-asị sie release na gịnị ka o melụ Ogburu gburu mmadụ ma Nnamdi Kanu onwe ife achọpụtalụ gọọmenti ya si oke na o gburu mmadụ ọ na o zuru ori ma ọ na o melụ nka bụ ndị igbo ka no stand ha na ọ na-eplay politiks soda ka ọ baalụ ha ulu na akpa nke fa instead of ka ọ baalụ ndebe ha na ndị ugwu awụsa ọ bụrụ onye ugwu awụsa ka a na-eme ife a ha ya apụtasị ọ bụrụ onye yoruba ka a na-eme ife a ndị befa ndị isi be ha ya apụtasị bọtụ ndị igbo bụ nnọọ ọ bụghị ana na ọbụrọ ife ya ewetalufe ego ka ọ baa ha n'akpa fama mie onye gburu ozu ka ndị igbo na-eso olugokwa n'oge ya akwụsị ife ahụ alụ ka ọ bụ ọ bụrụ na onye wetara ego onye butere ozu esori n'azụ maka ego tofia akwa ọ bụrụ ife kwesịrị na ndị igbo onye chukwu gọziri ọ gọzi gị mana onye afọ sikwa na ngozi ahụ chukwu gọziri ya adịrị ya mma chukwu anapụ ya nye onye ọzọ omee ifela eme ya ọ ife a bụ ife na-eme na naijiria chukwu gọziri ndị igbo mepelefe ụzọ ndị igbo amalụzi ifefa na-eme ndị ọzọ na-achịfa eyes ndị ọzọ na-achịfa ndị ọzọ na-edu ha ndị igbo neba n'anya ka anyị sọpọtụ nwanne anyị nwoke rapụ na ife a na-eme na ọ dịrụ mma rapụ na ife ndị a na-eme na ọ mma ọkwa ndị Igbo nọfụ na afa na-eso eh, APC ha na-eso APC lotekwa na ife Obasanjo gwara unu 2018 Obasanjo gwara ndị Igbo na APC ama anwa anwa nye ndị Igbo di prezidensi ndị Igbo che biko ka anyị ga na ife nwoke ahụ na-ekwu anyị kwesịrị ị na ntị Obasanjo ọ gwara ndị Igbo na apc na ha promise na 2023 na ndị igbo ka ha ya enye presidency but na ife melụ apc echetadị ndị igbo ma ya fọzie for anything ọ ife one of the best governors ever ịpụta na Nigeria bụ governor of ebonyi State. yes why ji si na one of the best bụ ọ maka his political activities no because of ife o on the ground Ebonyi bụ steeti bụ na a na achị ọchị mana nwoke a batalụ wee tụgharịa Ebonyi steeti wee mee Ebonyi steeti ka ọ bụrụ obodo bụ ka ọ bụrụ steeti bụ apụta an'eto. gọvanọ of Ebonyi steeti ịgbanikwalụ ịgbanere mana mistake ahụ imelụ bụ na iche na APC na Buhari na nkwa ha kwelụ na ha ya emezie ọnwụgbu ahụ ndị Igbo n'ihi na ndị na-achị ndị Igbo adịghị echeta ife agwalụfa prọfesis Obasanjo kwurie 2018 na APC ama anwa anwanye ndị Igbo ọchịchị ivindo na ha na promise ndị Igbo ha merie ha echeta ha ndị Igbo ọka nwekwa ndị Igbo nọfụ maka ego gọvanọ of Imo steeti ọkwọ na ha eti maka ọ na-asọpọtụ APC ivi na-egbu ụmụnne maka ego maka pozishọn biko nu ndị Igbo ka anyị na ife a anya ife ọzọ nchọkwala ikwu dị mkpa bụ na ndị mmadụ amabeghị ife na-emenụ otu m wee na-afụfụ prezident Buhari ọ na-achọ ịrapụ ọchịchị bikos na oge ya agago mana ụmụ ife Buhari na-eme ndị mmadụ amarọ buhari chọọ ka ya rapụ ọchịchị n'ụzọ dị mma so that ọ ma na na ya mebisi ife kemgbe ya na-achị na onwere ife ọbụla apc metalụ na naijiria mana ife buhari na-achọ bụ ka ya rapụ ọchịchị n'ụzọ ọ ga-abụ ka a na-elotie asị ezigbo mmadụ onye mere ife ka ya baa na history book buhari achọ ka eri gị election 2023 so ndị igbo unu na-atụ ụjọ na a ya eri gị election ee eh, buhari e- achọrọ ya okwero mana nsogbu enwere bụ na ndị igbo achọrọ ka nwanne ha nwoke banye buhari dị disposed ịrapụ peter obi ihe win election ka ọ banye mana ihe afụkwa ndị isi ndị igbo bụ ndị ama achọ ka peter obi banye com 23 oke ka m gwa unu ife ọzọ mụwa na-eche a sị release nnamdi Kano. the plan bụkwa another thing. ha che na e e e ya erelizi ndị kano na erelizie ya ọbịa cause problem in the east I believe ife ka mụnwa chelo ọ bụrụ nọ ife mmadụ dị sure nọ ife melonu na ha kwu na eh, agwalụ court ka e declare Nnamdi kano free of of the charges ejie eh, na nga ọ gọọmenti merie so that ke Nnamdi kano fụkwa na gọọmenti adịgo redi irelizie eh? ma ife mụ ha chelo bụ oge ha na-emie bụ just few months before the election abi before emebe election then maybe ha ejego discuss all within Nnamdi Kanu na ha release conditionally not according to the law so that ha chee nọ banyezie agreement within na ọ pụta na ọ ya si ka ha letu election na ala Igbo mbanụ Nnamdi Kanu abụrụ ntakịrị ọ ya ajụ maka na ọ jụrụ mụnwa bilivu nọ ya mee ha ka dị ede bikos ha achọghị ịrabịa wa o ji wee bụrụ na nke ha kwubere okwu irelizie kemgbe ekwesịrị irelizie how many judges ekwugo n'ọka ireliz ka arapụ Nnamdi Kanu na o nwere ife omelụ bọfajụ na fama arapịa now olugo election ha sizie oke na ịdị redi ịrapụgo oke adị redi ịrapụ ya rapụnụ ya mbanụ so fe ejego kpaba nkata mana ka anụ abụlọ nwata ọbụla onye iberibe onye ma ife ọ ya asịfa na ya ma ame na arapịa na ya ya apụtabọ na ya ya eme ife ya kwesịrị ime udo ọnya mefa jijidede mmadụ jide ife nwata wenie aka enu aka jie ya owe daa ya yes fajide ife nwata wenye aka ka ya eji ha ha ya anyị ada atụ ndị ọzọ ụjọ nọ ndị igbo ibe anyị ka anyị na-atụ ụjọ ifefa nwere ike ime bikos na ndị ugwu ya mechara rapụ onwe emechi ife ndị ya onwe ifefa ya eme mana ndị Igbo anyị adị redi bikonu ka anyị na-ebali ife anya 2023 ka anyị chịkọta obi ọnụ kwado nwanne anyị nwoke maka na ọ bụkwa na Peter Obi ewin ha makwa na inwetakwa onye Igbo ya chi Naijiria ya dịkwa difikọltụ ana ọbụkwa na ọ na a na-achọ nọ maka echi Naijiria ọ bụrụ na onye ọbụla ya abatachiba naijiria bụ dị issue onye ya edozi obodo mee ka naijiria dị n'udo ka ọ dịkwala ndị igbo na mma ọ ya adị mma na ịdị united bikos afụfụ ndị igbo na-ata afụfụ ndị yoruba na-ata afụfụ ndị awụsa na-ata afụfụ nsogbu dị everywhere but anyị enwetago onye nwere ike idozi obodo biko nụ onye restructure naijiria obi that restructure Nigeria nke a bụ iwu onye restructure naijiria and naijiria ya adịkwa greater than otu emele expect before anyị afụ na ife niile Chukwu ji wee gozie Nigeria na ọ ya elu naijiria aka bikonu ka Chukwu gozie onye ọbụla bikonu gbasaa na a gbasaa na a biko onye ga-elu onye fụlụ onyonyo a biko like ya ya buo uche gị shee ya mee ka oluo ndị ọzọ aka bikonu oge a bụ oge chukwu na-akpọ ndị igbo ka anyị gbanwee uche